AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwa n'ọgụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọbụla bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ji obi ụtọ na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa gị nwa chineke ọma na-ege ntị obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-anabata gị n'ihe omume nke ahụike nke ụbọchị taa mara na ọ bụ akwụkwọ nke onye ọkachamara na ahụike dere richard yokel bụ ihe anyị ji na-ekwupụtara anyị okwu nke ahụike n'ụbọchị taa anyị ga-eleba anya na ihe ndị oyibo na-akpọ daria n'okwu igbo anyị anyị ga-akpọ ya afọ ọsịsa afọ ọsịsa afọ ọsịsa bụ ọrịa ọjọọ ọrịa nke na-egbu mmadụ n'ime ụwa anyị nọ n'ime ya ndị world health organization who kwuru na daria bụ the fifth leading cause of death n'ụwa anyị nọ n'ime ya ka anyị gbalịa nọ na ebe dị mma ka gburugburu ebe anyị bi bụrụ ebe ga-adị ọcha ọ ga-adị mma ka anyị mara na onye afọ na-asa bụ onye na-aga n'ụlọ mkposi kwamgbe kwamgbe bụ onye a ga-asị na afọ na-asa mkposi ọ na-eme ga-abụkwa ihe na-emetụ mmiri mmiri ụfọ mgbe ọ ga na-eme ka ihe n'ụka imi ọ na-adị n'ime ihe onye a na-anyụ onye ọma na-ege ntị afọ ọsịsa abụghị ihe dị mma site na onye ahụ afọ na-asa mmiri ga na-apụ ya n'ime arụ ike ga na-agwụ onye ahụ tupu amara ihe na-emenụ anụ na mmadụ anwụgo ma narị anyị n'ụbọchị taa na anyị ga-agbalị ime ka ụmụ anyị ime ka ụmụnne anyị na ndị ikwu na ibe anyị ka ha gbalịa na-anọ na ebe dị ọcha site na onye dị ọcha n'ime mmụọ ma n'eziokwu bụ enyi chineke marakwa na afọ ọsịsa ga-asa mmadụ n'izu o nwere ike ịsa n'izu abụọ bụ atọ onye afọ na-asa ga-enwe oyi ọ ga-enwe afọ ga na-ara ya ahụ afọ ya ga-eko eko ka a na-akpọ blotin mgbe ụfọdụ onye ahụ ga-enwe ọbara n'ime mkposi ike ga-agwa onye ahụ site na onye ahụ na-aga n'ụlọ mkposi kwamgbe kwamgbe ọ gaghị enwezikwa ume ọ gaghị ahụ m ụzọ isi ya ga na-eme ka ihe na-evu ya evu onye ahụ ga-asị ah, isi na-evu m evu ọ na-evu m evu onye ahụ aga na-aghọtacha ihe na-eme ya site na ọ naghị aghọtacha ihe na-eme ya otu o ji na-aga n'ụlọ mposi mmiri na-apụ ya n'arụ arụ agaghị adị onye ahụ ike kedu ihe na-akpata ka mmadụ na-enwe afọ ọsịsa ihe na-eme ka mmadụ na-enwe afọ ọsịsa bụ onye ime arụ ya na-adịghị ike ngasị na-ezughị oke onye a ga-asị n'okwu bekee imuniti ya n'ọdị lo imun sistem mmadụ dịrị lo ọ pụtara na onye ahụ enwerọ gị nri ndị mma na-enye aka n'otito nke ime ya ihe ndị a na-eme ka ike na-agwụ mmadụ ihe na-akpatakwa ọrịa na-akpọ ọrịa afọ ọsịsa nje na-akpata ya ka anyị kwuo n'okwu ndị oyibo ha ga-asị bacteria viruses and parasites bụ ihe na-akpata ọrịa n'ime ahụ anyị ihe ndị a baa n'ime arụ anyị o nwere ike ịba site na mmiri nke anyị na-aṅụ aṅụ ma ọ bụ nri nke anyị na-eri ka anyị kwugodo okwu gbasara mmiri nke mmadụ na-aṅụ m ga-eme ka anyị ghọta na mmiri nke anyị na-aṅụ kwesịrị ịbụ mmiri nke dị ọcha marakwa na onye jere goo mmiri nke nọ n'ime akwụkwọ maọbụ nke nọ n'ime bọtụl apụta na mmiri niile nọ n'ime sachet maọbụ bọtụl bụ nke dị ọcha ị kwesịrị ịma ị na-enweta mmiri nke ị ga-aṅụ maọbụ nke iji esi nri ị kwesịrị ịma the source of the water ị ga-eji na-esi nri ma nke ị ga na-aṅụ aṅụ mara sị na mmiri ahụ bụ mmiri nke dị mma bụ mmiri nke dị ọcha ọ gaghị enwe ụtọ ọbụla site na mmiri enweghị ụtọ mmiri wụ mmiri ọ gaghị enwe ụtọ ọ gaghị enwe isi ma ọ wee isi ọma ma wee isi ọjọọ o nwee ndị na-eti ịtụ ihe n'ime ya ka ha wee ṅụfee ya ma mmiri nke mmadụ kwesịrị ịṅụ bụ mmiri nke dịnụ free from bacteria and viruses ma na asịkwa na ị nwere ike isi mmiri ahụ n'ọkụ sie ya n'ọkụ ka ị wee ṅụọ mmiri dị mma mana asị m ka anyị ṅụọ ya n'ọkụ isie mmiri n'ọkụ iwunye ya n'ime jerikan gbalịa mee ka ihe ahụ ị ga-awụ ya mmiri gị bụrụ a stainless steel ma ọ bụ iron site na iron bucket maọbụ stainless steel site na iwe ya mmiri ọkụ n'ime rọba ọ dịghị mma na arụ anyị gbalịa tinye n'ime stainless steel bucket maọbụ iron bucket ka ị wee ṅụọ mmiri nke dị mma mgbe mmiri ahụ jụlitara ka anyị marakwa na ọ bụrụ na anyị chọrọ ịsa ọnụ anyị n'isi ụtụtụ ma ọ bụ n'oge mgbede ka anyị jiri mmiri nke dị ọcha na-asa ọnụ anyị ọ bụghị mmiri ọbụla anyị hụrụ ebe ọbụla anyị ekuru na-asa ọnụ anyị mmiri nke dị ọcha bụ mmiri anyị ga-eji sa ọnụ anyị ma mgbe anyị nọ n'ebe anyị na-asa arụ ka anyị mara sị na onye na-asa ahụ ga-emechi ọnụ ya mmiri ahụ ị na-asapụta n'ime ahụ gị site n'ebe isi ị ga-ama na ahụ anyị dị amụma ọwụ ihe mere na anyị ji sawara anyị ị ga-agbalị mechie ọnụ gị mgbe ị na-asa ahụ ka mmiri ọjọọ nke ị na-asapụ n'arụ gị ghara ịba gị n'ime ọnụ kee ụzọ anyị ga-esi wee mee ka daria afọ ọsịsa ghara ịbịa n'ime ezinụlọ anyị maọbụ na ụmụ anyị maọbụ na onye okenye anyị ga-agbalị na-asa aka anyị kwamgbe kwamgbe n'ezie onye na-asa aka ya ga-eme ka aka ya dị ụcha ọ gaghị enweta bakteria ọ gaghị enweta virus n'ime arụ ya anyị ekwugo na ihe ndị a bụ ihe na-emenụ bakteria baa n'ime nri anyị ma ọ bụ virus abaa n'ime mmiri anyị na-aṅụ ihe ndị a ga-enye anyị nsogbu n'ime arụ ma ọ baa n'ime arụ anyị ma narị anyị ka anyị gbalịa na akwụ aka anyị kwamgbe kwamgbe ka anyị na-akwa ya ọrụ onye na-arụ ọrụ maọbụ onye nọ n'ọrụ ubi tupu itinye ya ihe n'ọnụ gị kwụọ aka site ịmaghị ebe itinyere tinyere aka ịmaga ihe nọ n'ime ya ka anyị gbalịa na-akwụ aka anyị ka anyị gbalịa akwa ghara anụ nke na-esi ma ga esi ka anyị gbalịa mara na anyị ga na-akwụ aka anyị ma anyị hela ụlọ mkposi pụta tupu anyị na-apụta n'ụlọ mkposi ka anyị kwụọ aka anyị kwụọ maa ya ka o wee dị ọcha ọ bụrụ si na ndị nwere ụmụaka gị na awagharị nwa gị na gị gbalịakwa kwọma aka gị ma imechi ihe ahụ ị na-eme ọ bụrụ si na ị na-arụ ọrụ bekee ị gaghị apụ n'ebe ị nọ na akwa aka kwamgbe kwamgbe ị gbalịa zụta ihe a na-akpọ hand sanitizer ka ị were ya na-eme ka aka gị na-adị ọcha ọ bụkwanụ onye na-ama uzere ịmacha uzere kwụọ aka gị onye na-akwụ ụkwara ịkwachi ụkwara kụọ aka gị ọ bụrụ na iji aka gị mechie ọnụ gị mgbe ị na-akwụ ụkwara ahụ kwụọ aka gị na ọ dị mkpa ka anyị na-akwụ aka anyị mgbe ọbụla n'ime ndụ anyị ị ga-ahụ na ogologo ndụ na ahụike ka ị ga na-enye onwe gị ezi nwa chineke na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 07063637224 0706 3637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at gmail dot com detara anyị akwụkwọ anyị ga-agụpụta akwụkwọ na ozi nke nyere anyị imeela na-anọnyere anyị ugbu a anyị ga-ewetara anyị abụọ ma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nsọ ee la gị n'ezie jizọs ga-anọnyere anyị unu emeela ụmụnna anyị nwaanyị ezinne ijeọma na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa ezi nwa chineke na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo ọzọkwa arịba m ikele eh, mmadụ niile n'ihi ụbọchị ọmaka taa chineke anyị nyere anyị karịsịa onye nwe anyị ihe ọma ndị onye ichiche ọ dị mere anyị ọ dị nyere nju afọ adịbe anyị mfụ anyị alọ anyị mba ụlọ ya kpọte anyị n'ihi nke mmadụ asị onye nwaanyị n'ihi ọma ndị o mere anyị n'ebe anyị nọ ebe ụmụnne anyị nọ ebe ndị obi anyị nọ ebe n'ebe mba anyị nọ anyị si onye nwaanyị ya nara ekele ebe ọ dịkụ n'aha jizọs amen isiokwu anyị ga-eleba anya n'oge awa mgbe isiokwu nke na-asị eziokwu eziokwu ha kpọrọ eziokwu mbụ ihe ndị gbagburu ndị mmadụ ọtụtụ ndị mmadụ taa anya n'ihi akọtabeghị ha ekwerela tutu anyị eleba anya n'isiokwu a dịkpọ eziokwu ka anyị sọpụrụ chineke onye nwe anyị imeela n'ihi ịdị mma na meso ọma n'ihi na anyị okwere akwụkwọ 1 Thessalonica chapter 5 verse 17 ga-esi ma anyị ndị ekpe ekpere na-ewepụghị aka adịghị ihe ọdụ anyị kwesịrị ịre eme na nkeji ọbụla ma ọ bụrụ ikele ele sọpụrụ n'ihi na sịla ọbọghụ mma na adịghị ya ekele dịrị n'ihi amara ka ị anyị ekele dịrị n'ihi jizọs onye mbịara ka anyị nwee ndụ ekele dịrị n'ihi mmeri ka anyị nyere anyị siri aka jizọs imeela o ga ahụ abata gwere ọnọdụ ka anyị na-atụle uche n'okwu wee ka okwu mịta mkpụrụ mara mma n'aha jizọs kraịst mbụ onye nwe amen dịka m nọrọ agala iru dasị isiokwu anyị n'oge awa mbụ eziokwu eziokwu mbụ okwu eledara anya ọ bụ okwuladị ihe eji ya kpọrọ kama o nwere ha ọ nrụ la ndụ onye nkwere ekwe ndị otu anyị jikọrọ amata ha mbụ eziokwu adịghị onye ọdọ mbụkwu n'eziokwu a ma ọ bụ kraịst na onwe ya mbụ ọpara nna anyị jizọs kraịst jizọs kraịst mbụ eziokwu n'ihi ọ kpọrọ aka na uche anyị gaa n'akwụkwọ jọn isi iri na anọ amaokwu nke isii ọ sụla ya mbụ ụzọ eziokwu na ndụ n'eziokwu ọ bụrụ na enwe ike kọtọne kraịst mbụ ọ bụrụ na enwe ike dabere ebe kraịst nọ ọ bụrụ na enwe ike gee kraịst ntị anyị gide ekwe eziokwu anyị jigoro ekwe eziokwu dịka nwa chineke dị na akwụkwọ kọrịntị nke abụọ ishike ise amaokwu nke iri na asaa ọ sị ọ bụrụ na onye ọbụla nọ n'ime kraịst na bụ onye ekere ọhụụ na ihe ochie na ọ gasịala ndị gị na otu eji nọ n'ime kraịst he mbụ mmadụ nọ n'ime kraịst mbụ mmadụ m jụrụ ekwensu na ya niile mgbe ọ nabatara jizọs kraịst dị ka onye nwunye na nzọpụta n'ihi anyị hụrụ ya n'akwụkwọ jọn isi ike mbụ amaokwu nke iri na abụọ nke na-asị ka ha rabụ ndị nara ya ọ bụ nna ala enyere ike ịbụ nwa chineke ngwa ngwa mmadụ nabatara kraịst dị ka onye nwunye na nzọpụta ọ bụla onye na dịrị ekwu okwu ụgha n'oge ndị gara aga agaghị ile anya na eziokwu gị dị ya n'ime adịghị ile anya taa na ndị mmadụ esila ahịka ụwa ha girida n'ụwa ha ga-erite n'ala obodo ha ga-erite n'ime kọmuniti ha ga-erite n'ime nzukọ ha ga-erite n'ime vileji ha ga-eritela ahịa emewe ahụ eziokwu wee kpuchie eziokwu ha eziokwu mbụ he ndị mkpa nye onye ọbụla mkpụrụ onwe ya onye ke chineke nwa chineke ọbụla kwesịrị ịkụ eziokwu nwa chineke ọbụla kwesị ya nkwuo okwu okwu ya bụrụ ee ọ dịghị mma nwa chineke ngwawe okwu n'ụtụtụ olu ikete okwu ya gbanwee olu abalị okwu ya gbanwee nwa chineke kwụsịrị iguzo n'okwu ya bụ onye eziokwu eziokwu ọ bụ ihe mere onye mkpọkọta solomon kwuo okwu n'akwụkwọ ilu ohu isi na atọ amaokwu nke iri abụọ na atọ ebe ahụ si zụta eziokwu erela ya ndị ka anya ọtụtụ mmadụ taa esitela ha girịta n'ụwa were eziokwu nwa chineke eziokwu ala zụtara eziokwu eji ere ele ahịa eziokwu eji azụta ya na haus eziokwu eji agbata ele ibe eziokwu mbụ na ịnabatala kraịst na kraịst na onwe ya mbụ eziokwu mgbe anyị ya ndị juu na ndị farisii na ndị a maara aha nọrọ ekwurịta okwu n'akwụkwọ jọn jọn isi asatọ amaokwu nke iri atọ na abụọ ya sị unu ga-amarakwa eziokwu na eziokwu ahụ ga-eme ka anyị pụọ n'oru mgbe kraịst na agwa ndị a okwu a ọ gbagojiri anya ya dị eme onye dị ka ahụ amakwaghị mgbe eziokwu na-ama na onye a mgbe eziokwu a nọkwala iruo dị elewe anya kraịst mbụ ụzọ eziokwu na ndụ ọ bụrụ anyị enweghị ike kọta ha nye nkwera dịka ndị Seventh Adventist ndị nkwere ekwe ndị nile anya ọbịa abụọ nke kraịst adịghịle anya nwa ọbụla anyị chọtara onwe anyị na anyị bido ekwe eziokwu na mitin amaala anyị nọ na mitin ụmụnna anyị nọ na nzukọ kraịst anyị nọ na chọt bọọdụ anyị nọ na disit kọmitii anyị nọ nwa ọbụla anyị chọtara onwe anyị adịghịle anya sịla bụ anyị ntinye aka kwuo okwu na okwu anyị nkwuru a ga-eji ya mee ihe dịka eziokwu taa ịga n'obodo n'ihi ihe nrita adịghị rita n'ihi ha agaghị nweta adịghị afọ eziokwu gwere ha ekechie ya gwere okwu ụgha kwụọla ehi ọtụtụ mmadụ adịkwa ekwere kama eziokwu mkpara agwa ha ekerela ngwugwu ha eji akwụkwọ ede ekwuchi ya ha eji werapuruvu kwuchi ya otu ụbọchị kwa eziokwu nke nketa otu na tifuo ahụzuo ya anya mgbe anyị nọrọ ekwu eziokwu n'obodo ụmụnne ma bụ ụmụnna ndị obodo ga-akpọghị asị n'ihi ikwuru eziokwu ma n'ihi kraịst nwa chineke nkwere ekwe kwuo eziokwu nwa obi chọtara onwe m ovu nkwa ovu olileanya ovu nnapụta ovu nwere onwe onye n'ihi na mgbe ị nọ gwere ụgha megide mmadụ ibe gị ka ịhụcha eziokwu hapịa site ihe ga-enweta site ihe ị ga-enata ka ikpuchi eziokwu ị nọ na mmehie obi gị na-amaghị ikpe ị na-akpọ nsọ agbụla anyị sịla lee eziokwu nke mmadụ akpọọla ohu mgbe ị gbara ama ụgha megide inye di gị megide memba chọọchị gị megide nwanne megide nwanna megide onye agbata obi gị sita ihe ị ga-enweta ngwa ngwa e tụfụrụla ụzọ hụkwa onye nna otu a obi gị wụfuo n'ihi okwu ha ọjọọ ma gbaa ama ụgha na ala gbagide mmadụ arịọ n'ụbọchị nketa ụmụnne m ka anyị nọdụ ala tụrụ okwu chineke ka anyị jisi ike kwuo eziokwu eziokwu dị ma mkpa ahụ ha na-erela eziokwu taa n'ihi ha anyị dị nweta n'ụwa ọ dị uru ọ na mmadụ na mmadụ nke isi ha n'ụwa na-ere eziokwu n'ihi nke a ka anyị jisi ike gwere eziokwu chineke kwuo n'ihi nwa ọ anyị chọtara onwe anyị ma kpọrọ ya asị ma dị igbughị egbu kwuo eziokwu e na onwe ya amaara mgbe ị kwuru eziokwu ndị nọkwa n'obodo ndị nọ na nzukọ ndị nọ n'ọgbe nọkwa nga ka ịkọta na nwoke a mabụ nwaanyị a lehe ka ọ kara na mgbe eziokwu n'ihi nke a ka anyị si ya n'ike were eziokwu chineke kpọrọ ha ị na akwụkwọ zekarai isika asatọ amaokwu anọ lọtụwa ala onye nwe anyị kwuru okwu n'ebe amaokwu nke anọ ya sị chineke sila anyị buru obi igbuchi anyị n'oge ndị na ma anyị mee ncheta ihe nna anyị o mere n'oge ndị gara aga eziokwu mere ọtụtụ mmadụ amala ọnya n'oge ndị gara aga ọtụtụ ndị nne ma ọ bụ ndị nna nwụrụ anwụ n'oge gara aga agbafe ụmụ owe eziokwu ya eme ha emebisi ya onye nwere abịa nwekwa obi mgbaghara na obi ebere ebe anyị nọ ya bịara m okwu nke iri na ise ya asị ọzọ lee mvụlobi ime anyị mma n'oge ndịna onye nwanyị nwere evolobi ebe anyị nọ evolobi ọma ya sịla mkpa anyị nwere ya nwere ebe anyị nọ mbụ ma anyị ọbụla ma onye ọbụla ma ọgwụ ibe ya eziokwu nwoke gwa nwaanyị na eziokwu nwaanyị gwakwa dịghị eziokwu nne na nna gwa ụmụ eziokwu ụmụ gwakwa nne na nna unu eziokwu taa eziokwu emebiara ha eziokwu emeela hụ alala imele ezinụlọ eziokwu emeela hụ alala imele ime nzukọ eziokwu emeela hụ alala imele ime amaala na kọmuniti nga niile anyị chọtụrụ nwaanyị n'ihi ha adịghị taa onye nwaanyị sị na e obi ime anyị mma ma ọ bụrụ si anyị enwe ike kwuo eziokwu ya mere nwa chineke adịmịrọ n'oge awa ike agasịla ịkọtara ndị bata kraịst dịka onye nwere nzọpụta ha adịghịla anya na okwu ọbụla ị kwuru na-aga ebu okwu eziokwu n'oge ochie ndị na-abụ he mmee n'obodo asị ga-ajụ onye Seventh-day Adventist Church nwoke ke na bụ ma nwaanyị ke na ha bụla ọ gwara gị na ọ bụ eziokwu taa amaka m otu ọnụ kpeta adịkwa m ịrịọ ndị a niile okwukwe ngarịkwa ike naadị ile ha enwere ike isowo na ile ha nwere ike irita nwaada ahụ eziokwu sila eziokwu mba eziokwu onye nwaanyị ga-egozi unu nye ndị a na-erela ya adịgha m ịrịọ unu onye rịọ chineke arịrọ mgbaghara mmehie chọọ na agbaghara unu ma napụta unu n'ihi na akwụkwọ ndị ozi shirila asaa amaokwu nke iri atọ ọ sịla oge amaghị ihe mmadụ laelefụrụ ya anya oge anyị ji ghewa ụgha chineke lefụrụ ya anya oge anyị ji mee ihe ọjọọ n'echiche chineke lefụrụ ya anya gboo ya rịarịọ anyị arịrịọ nchegharị anyị nye ya echegharị ọ bụ ịrịọ kraịst chọọ gbaghara anyị ụzọ ndị anyị egwere mehie ka anyị nwee ike gote eziokwu a gwere ya gbasoo ya ihe ọsọ anyị zụta eziokwu ma anyị erela ya anyị ga-eji ya eto eto n'ime nzukọ anyị ọbụla anyị chọtara nwanya mmadụ arịọ ụmụnne m na ụmụnna m na ndị niile olu anyị n'ikuku si ṅụọ ọbụla nọ ṅụọ ọbụla nọ kwuo eziokwu ikwu eziokwu ọ ga-erela mma n'aha jizọs kraịst mbụ onye nwaanyị amen eziokwu bụ ezi agwa nke kraịst ị bụ nwa chineke ị ga-enwe eziokwu n'ime ndụ gị ọ bụrụgodị rii n'ụwa niile na-atụ asị ị ga-eguzosi ike n'eziokwu nke ma ma na-arịọ ka mmụọ nsọ chineke gbaa anyị ume nyere anyị aka ka anyị na-ekwu eziokwu ụbọchị niile nke ndụ anyị amen imeela onye mgbasa ozi onye okenye si isi chikwe na ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere gị ka amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen kọrọ na ekwentị onye ọma na-ege ntị na 07063637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail arigiria awrnigeria at gmail maọbụ arigiria at yahoo dotcom awrnigeria at yahoo dotcom mara na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke nọnyere ndị gịrị ihe ka ịhụnanya ya bara mmadụ niile ụba n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo